Ezi nri: Kedu ihe m ga-eri? Ọ bụ eze na a na-enwe ọmụmụ ihe na-aga n'ihu na nleba anya na mmụta nke nri na mgbaama ọrịa Parkinson na ọgwụ Parkinson, ọ dịghị otu ọgwụgwọ nke a na-anabata nke ọma dị ka ụzọ ziri ezi iji rie nri na ọrịa Parkinson. Ihe a n'ụwa niile ma na-atụ aro bụ na ịnweta nri kwesịrị ekwesị site na nri dị mma dị mkpa maka ọdịmma gị. N'ọzụzụ iwu maka ịgbaso nri dị mma bụ rie ụdị nri dị iche iche sitere na nke ọ bụla n'ime ụdị nri dị iche iche iji hụ na ahụ gị na-enweta nri ndị ọ chọrọ ka ọ rụọ ọrụ nke ọma. Lezie anya maka nha akụkụ nri gị. Iribiga nri ókè nwere ike ime ka ibuo ibu ma erighị nri nke ọma nwere ike ibute ịta ahụ ha abụọ ga-agbakwunye nsogbu ahụike ọzọ. na-aṅụ mmiri ka mmiri dị n'ime ahụ gị enwere m ike iri mgbakwunye nri? dị ka o kwesịrị, ị ga-enweta nri gị site na nri karịa mgbakwunye nri ọ bụrụ na ị chere na ọ dị mkpa ka ị nwere mgbakwunye nri ị kwesịrị ịjụ onwe ịjụ onye na-ahụ maka akwara ozi ma ọ bụ onye ọkachamara na nri maka ndụmọdụ tupu i were ha. Ọ dị mkpa iburu n'obi na enwere ọtụtụ nkwupụta gbasara ikike nke mgbakwunye nri dị iche iche iji meziwanye mgbaama Parkinson. E wezụga eziokwu ahụ bụ na ọtụtụ n'ime nkwupụta ndị a enweghị ntakịrị ihe akaebe sayensị na-akwado Ị ga-amarakwa na ụfọdụ mgbakwunye nri nwekwara ike igbochi nnabata nke ọgwụ gị. Kedu ka nri si emetụta ọgwụ m? Maka ụfọdụ ndị nwere ọrịa Parkinson, ihe ndị e nwere ike ịhụ n'anụ, azụ, akwa, na agwa nke ndị bekee kpọrọ protein yiri ka ọ na-egbochi otu ọgwụ Parkinson bụ levodopa si abanye n'ahụ nke ọma. N'ihi nke a ị nwere ike irite uru site n'ịṅụ ọgwụ gị nkeji iri atọ ruo iri isii tupu iri nri ma ọ bụ awa abụọ ga emesịrị levidopa nwekwara ike ime ka ndị mmadụ na-arịa ọrịa. Iri nri protin dị ala dị ka achịcha mgbe ị na-aṅụ ọgwụ gị nwere ike inye aka belata mmetụta Ọ bụ Parkinson's Africa na IPDGC Africa wetara gị ozi a. Maka ozi ndị ọzọ, biko gaa na www.parkinsonsafrica.com.